ọkụ na-ere ere amara m the mana nsụka nsụka ka m na-agwa okwu gee ntị I'm not talking to any individual nsụka as a people unu gba nkịtị achọ fada Paul ọba ya achọ tupu ihe ọma dị ụtọ abịara unu ọzọ ndị ga-anwụrụ ya ga-akarị ama m ihe nkwụ kịta ga-afọ n'aja Fada Abayi may not be the best but he is good. He has done so well in winning souls to God. He should not be messed up. Those that should shield this young man from the attacks of forces of darkness should not pass him to the whims and caprices of hawks, vultures, and serpents. But our bodies should not be exposed to predators. The chief shepherd of that dance should protect that young man. Our bodies should not be compensated with the sorrow, and you should not be handed over a dead child to. I will warn my brother priest not to be tempted into leaving the priest. so never n'ebe m chọpụtara na chọọchị achọghị m m ga-ayakọ church any moment from now Hallelujah. Praise the Lord. Ihe m na-ajụ ọbọ Ọmụmụ isi afọ enwehwa ikpe ọmara m ikpe amaghị m na-ahụma m na alaikịghị m ma achọghị m ma ọnwụghị chọrọ m nke bụla ndị fada ga na-agbabi n'ime ụdọ agbaka dọ ọ ga-abụ ndị fada na-agbabi n'ime ụdọ ndị fada ga na-agbabi n'ime ụdọ gbabi n'ime ụdọ gbabi megeti m na menweghị afọ ma gọvanọ nwere mili na o ji wee wuo ọsụ fada ọbaghị were ebe anụwa kperide ekpere maka ụmụ chukwu ndị adoreshọn na enye abịa m na nga ọ nọrọ gị m sị m transfer to anybody the certificate of occupancy bụ fada ọbaghị dana mmemme bụ nwa chọọchị kedu kwenye ya na-emeri m ihe a ọ gịnị ka m mee ọ gịnị ka m कोई na ihe mere n'ugbo ọ bụrụ na sọpọtụrụ enye yeri gị nsogbu n'ihi agịda ha ka ha وهبني مسح عمى مسح عمى مسح عمى keduru chọkamne aga n'elu okwu aga n'ala okwu aga n'eme okwu o nwere onye fada mepegwu n'ihe niwere na dayasis saa were mekromu onye fada hụrụ dayasis a na-enye karịa mma saa bịa kwuo ya onye mmetebere ihe a niile m nke a bụ na m agụdụgo m agụleghị m ha ihe m mere na mmadụ ekwu ya na-eme m na-agbara m nkịtị nọọ na nke a dịrị tu anụ ndị mmadụ bịara ịgba ndụ kwuru ebe anyị sara mgbe ndị fara na-alụ ọgụ ya ndị isi Chiebube ndị isi Abuja ndị isi Lagos juru ebe a na-awa ọchị ndị fara ha na-alụ ọgụ etiri n'ụmụdọ na bishọp miyɛ de na abɔ na de mɛkyɛ na ɛba asilɛmɔ ha bi a ha paliri mu na ha ba ba ne de ɔnyɛ ɔzɔ ne abɔ plan na.